okenye na-enwe uche karịa nwata an elder is wiser than a child okenye na-enwe uche karịa nwata an is wiser than